ekele n'ụlọ ndị Igbo na ndị enyi ndị Igbo na ndị na-ege anyị ntị oge ikoro elugokwa ọzọ oge anyị ji akpa ụka oge anyị na ọnụ ji atụgharị uche maka ọdịmma ndị Igbo na ndị agbata obi ya aha m onwe mbụ maazị Oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu na n'ụka na mgbede a bụ maazị Kanayo Odeluga mma mmadụ maazị Ejikeme Ọbasiri na ụkọchukwu Austin Okigbo anyị abịaghịkwa tata ihe anyị chọrọ ịtụbanye ọnụ na ya dịka anyị na-eme oge ọbụla bụ maka ọdịmma ndị Igbo n'ụbọchị tata anyị ga-aga n'iru ịkpa ebe anyị kwụsịrị n'ụbọchị gara aga n'izu ụka gara aga anyị lebara anya na ndọrọ ndọrọ ọchịchị na ntụnye aka ka a na-akwadobe na Anambra steeti anyị na-ekene Chukwu na ọbụladị ka anyị na-eche maka anyị na-atụgharị uche etu ọ ga-esi wee gaa ma ọ bụ na-agaghị na ọ bụghị ka ọtụtụ mmadụ tụrụ anya ka ya bụ ihe mere ihe mere bụ na ndị Anambra nwere ike wee tụnye aka akwụkwọ ịrọpụta onye ga-achị ha narị nọ ọzọ na-abịa ịrọpụta gọvanọ onye ga-anọchi anya steeti ahụ dịka gọvanọ dịka esi gwa anyị na dịka isi e fụ ọ bụ nwa amaala Charles Soludo onye arọpụtara onye nke na-anọchite anya ndị pati APGA anyị nwa ndị nọ n'ofesi wee fụ ka nya bụ ihe na-aga ihe mere na n'ọtụtụ ebe tụrụ anyị n'anya nke mbụ na ya bụ ntụnye aka na ụgwọ were abalị na na-abụghị ọsọ otu abalị ewepụtara ya maka na ndị na-afụ maka ya bụ ntụziaka na akwụkwọ ndị INEC na nkwado ha mere na ọtụtụ ebe na-enweghị ebe a tụnyere aka n'akwụkwọ ọkachasị n'ụzọ ihi ebe ha chịtara chighatara n'ụbọchị abụọ gasịrị iji wee megharị ya bụ ihe ka ọnụ wee luo ha n'okwu ma ka o na adị ya bụ ihe etu esi wee kwadobe ya agago ndị Anambra na-elezi anya na ọ bụrụ na onye na-anọchi anya ha dịka gọvanọ ugbu a bụ maazị Obianọ kpụbụga na onye ga-anọchi anya ya bụ maazị Oludo ọ bụrụ ụka anyị ya aga m etinye ya n'aka ụkọchukwu onye anyị aka n'isi okwu anyị gaba n'iru ụkọchukwu ndewo maazị ụkọchukwu ndị na-ege anyị ntị ụrụ ya dọrọ ụnụ mma na nke mbụ dịka maazị ụkọchukwu si kwuo anyị na-ekele Chineke na emechara nwee ntuli aka ọchịchị ya mm-hmm. otu ihe tụrụ anyị egwu tụrụ onye ọbụla ụjọ bịakwara n'ụkọwa onye ọbụla obi n'elu a ga-emecha ntuli aka ọchịchị a emere n'izu gara aga A ghara inwe ọtụtụ ọbara a ga-akwafu dịka mkparịta ụka anyị siri dị n'ụbọchị ahụ ihe nọ na-echi anyị echiche bụ mmadụ ga-echiri isi ya pụọ jee bịanye aka onye ọ chọrọ jirikwa isi ya na ndụ ya lọta n'eziokwu eziokwu o nwere ebe ndị e nwere nwa ọgbaghara dị ntakịrị e ebe anyị nụrụ agbara egbe ọbụladị nke mere na ndị uwe ojii n'ebe ahụ abụkwa ndị ndị nwere ahụ nkwarụ na ihe ndị ọzọ um, mana o nwere ọtụtụ ihe anyị chọrọ ka anyị lebatụdị anya taa bụ ihe siri gaa nke mbụ wụ ọgara nke ọma ọ bụrụ na anyị si na ọ gara nke ọma olee ihe mere otu o siri gaa nke ọma o nwere ntụpọ ndị dị aṅaa anyị hụrụ olee ihe nke a pụtara ihe ntụpọ ndị a pụtara olee ihe anyị kwesịrị iji ịmụta na ya olee ihe anyị ga-eme banyere ya ntụpọ ndị a o metụtara naanị Anambra steeti Anambra ka ọwụ ntụpọ ndị metụtara eh, ala Igbo ka eh, ọ dị eh, nke mbụ m ka anyị lebadogogodi anya bụ ee INEC akpọọla wepụta ozi ha si na onye nwere mmeri na ntuliaka ọchịchị ahụ maazị Maazị Nkruma Charles Soludo ndị Abga All Progressive Grand Alliance achili aka elu n'ihi na ka ọ dị ugbu a ndị na-ege anyị ntị ndị ghọtara nri abga anyị mara akụkọ otu Abga siri bido ụkwara na Abga mechaziri bịa wuzie pati ndọrọ ndọrọ ọchịchị ebe o nwere ọ gbara mgbọrọgwụ abụrụ n'ala Igbo mana ka ọ dị ugbu a naanị na Anambra ka pati ndọrọ ndọrọ ọchịchị otu ndọrọ ndọrọ ọchịchị a ka nwere mgbọrọgwụ mana hmm. e nwere onye a na-ahọpụta ahụ pụtara ewu gọvanọ onye kwara achịcha bụ um, maazị Obianọ bụ onye Abga. onye nke na-eji nọchi ya ugbu a dịka o sidoro ugbu a bụ onye Abga. isiokwu a bụrụ ihe mba m chọrọ ka anyị sagodi anyị zagodi anyị rudegodi bụ maka na ọ bụrụ na APGA enwelero abụ ndị ahụ họpụtara na ha bụrụ odegachi ga-achị Anambra steeti ihe ọ pụtara na ukwu ihe gbasara Abga na ndọrọ ndọrọ ọchịchị na Naijiria agwụla hmm? mana ihe fọrọ otu mana Igbo osiri ihe fọrọ otu agwụla agwụ ka e ya anya ka PDP e siri gbaa mbọ ọbụla dị APC gbara mbọ n'ụzọ dị iche o nwere ọdị anyị ka enwere ihe ka fọrọ na otu ndọrọ ndọrọ ọchịchị a na-akpọ All Progressive Grand Alliance dịka pati nwere mgbọrọgwụ n'ala Igbo Maazị Oke were anya na onye otu anya ji isi ụgwọ ya dịka anyanwụ akụgasị wee nọ m onye otu anya ka ọ bụ mana a na-asị na abịa n'ala ndị isi onye otu anya bụ eze maka na ndị Igbo dịka ndị nọ n'isi abụga nwere otu anya wụla eze awụ na akọwa akụkọ abụga ọ ka anyị na-ekwu maka pachi mana ka anyị dị maka pachi maka na na Anambra steeti ọ abụga ka um, um, Maazị Obi ji wee nalụ onye nọchigburu ochi ya a na-akpọ um, Ngige dịka o ọfụma karịa Ngige wee nwekwa ike onye ọzọ wee nọ n'ọgbụgba dịka onye abga ọ bụrụ na anyị nebie etu ahụ ọ ga-adị ka ihe maazị Soludo ji wee bata na ọ ga-eji bata ịnọchi um, onye nke nọbịa ọ ga-adị ka na abga emeka nnọọ na ife ha mere atọgbugo ndị mmadụ eji wee sị ka nya abga nọdụ mana ọ bụrụ na anyị na-enye bụ okwu anya um, o nwere mgbe ndị Imo steeti chọrọ na ụdị ihe abga na-eme na Anambra steeti ọ magbuo onwe ya tinye aka kpọbata onye abga ọzọ wee kpọrọ otu nwoke a na-akpọ okorocha nọ na nga wee binyere ya aka bata na izuụka nke mbụ ọ na-eme ka ezigbo mmadụ o nwere onye onye na-akpa ọchị onye na-eme ihe ịkpa ọchị ịmara onwe mgbe ọ na-eme ha sị na ha na-ejije mmadụ akwuo okwu ka onye ahụ mee ka onye ahụ kwuo ihe dị okwu onye onye asị mba na ya ga-achọ ijije mmadụ mmadụ niile na-ege ya ntị ọ sị na ihe a chọrọ etu a ga-esicha ijije onye ahụ na ya ga-asị na onye ahụ na-eme ka ezigbo mmadụ napụzie nya bụ okwu ebe ahụ bie ejije gị <laughs> so ihe a ka na na imo Ondo steeti maka na Okorocha izuụka mbụ gaa ọnwa mbụ gaa dịka arọ mbụ a na-aga a na-asị na nwekwara ike n'ihe a nwoke a na-ekwu maka o nwere ebe o je ndị ụmụazị free edukeshọn. nwee ebe o je si ndị na-achọ ọrụ onye ọbụla bịa were ọrụ na steeti a na-ele anya na ihe a nwanne echi nwoke rapụ ga nye isi ebe ọzọ nọkọtakwazie onye nche na o nwere ihe o bu n'obi ọ ga a na-achọkwazi achọ ebee ka um, ndị abụga nọ ma ndị pati na-asọpọtụ ya ndị tinyere ya afọrọzi ha yanwa na onwe ya tinye isi ebe ọzọ ife ọzọ anyị nụkwaziwo na na-akpụ mmadụ n'Igbo ọ bụ ka nke ahụ si wee gaa olukwa mgbe a na-akwado ịnọchi okorocha ndị a ga-abụrụkwa bịa n'ụdị na n'ịmanụ na mgbe okorocha nọ na mba onwe ka o si eme ka ọ bụ e, ezigbo mmadụ mana ka ndị Imo si ifu ya bụ na ndị Anambra steeti bụrụ abga bịa nalụ ndị niile ha ga-anara ego bịa ka a ga-eji wee tụọ akwụkwọ nye ndị ụfọdụ ọtụtụ akwụkwọ mana tupu e nwere ike isi o kedụzi ka esi eme ihe a kedu ife a na-ede n'akwụkwọ a ha rọpụtagori onye ha chọrọ eji aka ha chọpụta dị na ọnyanwa ga-anọchi anya bịa mee ndị ọzọ wayo nwere ụka ndị nọ n'ime pati ị nwee ike ịchọpụta onye ga-anọchi anya ha ọ bụrụ ife anyị na-eme onwe anyị ka ọ bụrụ na maka ihe anyị ji akpa nkata bụ na ọ na-agba egwu asị na apka bụ pati ndị Igbo mana ka ị ka agaghị esiwu pati ndị Igbo na-emekwazi omenala ndị si esi bịa na-emegbu ndị Igbo ibe ha na-eme ka obi na-amapụ ndị na-achọ isoro ha na ụdị ime ka ihe dị mma ya abga na-akpọ na Anambra steeti mana abga win ọ bụrụkwa etu nsi ifu ya bụ a na-ekwu na abga bụ ndị Igbo maọbụ mgbe m na-etinye anya na ụdịna ihe a bụzikwa ụdị ụgbọ ndị Igbo ga-eji wee bụrụ ndị nke ha wee bata na demokrasi abụga nke a dị iche abụga nke a dị ka esi m APC maọbụ isi m UPN maọbụ isi m YPP uh, maọbụ isi m PDP uh, uh, maka ihe niile a bụ jos mkpirisi edemede ka a na-agba onwere o uru ọba o onye ga-apụta ọ na-afụ nke a na-eme dibeti a na-ekwu na platfọm ọ jikwa emekwa nke na platfọm pati m ji mee nke onye fugoro nyanwụ platfọm pati onye nugoro ka a na-ekwu maka ya karịa mgbe ekwudibe ị na-anya ebe ọbụla a na-eme kampen ọ na anyị ga-agba ụlọ ọkụ kwụọ ụlọ mmiri wụkwasị ụlọ ilo na-arụ ọ bụchara ihe ndị a na-ekwu onye mfụrụ kwuwe maka abga bụ onye isi ndị abga onye nọ n'isi oche abga na Anambra steeti maazị ume ka emechaa dibeti ndị mmadụ na-atụnye ọnụ na Rice TV na-ekwu ka dibeti si gaa ka ndị mmadụ si wee adịwa onwe ha n'ụdị mmadụ ha chere ya nwa tinyere ọnụ bata ajụọ ya ajụjụ ọzọkọrọ ihe niile mana ife ọ nọ na-akọ bụ na-apịamelụ nka na-apịakwadolu Obiano wee lụọ airport na-ga-akwadolu Peter Obi n'ebe aha akpa nkata wee mee nka mana ịjụọ e m onye fụrụ aka ọ sị na nso na ife mara m jide mma bụ na a ga-ada enye ndị ha rọpụta ndị steeti rọpụtara ịlụ ọrụ nsogbu ka ha na-enye ha ego onye ama steeti ji akwụ ụgwọ ọ na-ekwu ya na ụdị ha kwesịrị ịna asị ndị ndị a rọpụtara ọrụ were ego na-enye pati ya bụ ihe nwere ka o si adọ m na maka na ọ bụrụ etu aha na ndọrọ ndọrọ ọchịchị ma pati na-eme ndọrọ ndọrọ na pati na-arọpụta ndị mmadụ ihe mee obodo nnọ na mba ndị ọzọ dịgasị ma na Naijiria na Afrịka mana na agafe Afrịka nya apụga na ịjụọ mgbe mkpirisi edemede agbakọsịla ọnụ ruo mgbe a ga-ebido mebe ka ife anyị na ha bụ ya bụ ezigbo otu ndọrọ ndọrọ gaa hazie ihe tinekwa ihe anyị kwere na ya kwesie ike sị na ndị batara n'ime ya bụ otu ndọrọ ndọrọ nekwa ụdị mmadụ ha kwesịrị iwu na etu anyị si enyocha ha na etu anyị si akwado ha na etu esi arọpụta ha mgbe ha mere etu a okwukwere na ha bụrụ na pati ndị ya bụ na ihe na-ekwu okwu ya bụ na <laughs> rịka ị siri kwuo n'isi mbido okwu gị ịsị na onye otu anya ji isi ụgwọ mm-hmm. ah, maka na ruo mgbe um, otu ndọrọ ndọrọ ọchịchị a haziri onwe ha wepụta ihe a ga-ome ihe mmadụ nwere ike rụtụ aka sị elekwa ihe eme ha kwuru lekwa ihe bụ ejirimara ha Mm-hmm. bido werekwana ya kawa njem maka mm, ihe dị igbo mkpa mgbe ahụ ka anyị ga-amara na aka nwere ihe fọrọ ọnụ mm-hmm. ọ bụrụ na m gwọtara ọnụ gị maazị Okochukwu ọ dị ka ihe anyị ihe ọ pụtara bụ na ee na ha enweghị na mmeri na ntụliaka ọchịchị a e nwere na nso nso a nakwanụ kemgbe afọ ole e, bido na gọvanọ Peter Obi ruo na ọbịa nọ na mana anaghị eto eto mm-hmm. Mm-hmm. naanị otu steeti ka ha ji ya na ha anaghị eto eto o nwere ihe ịfọdụrụnụ Hmm. na ọ bụ na m ga ka m tinye ọnụ na ihe dị mkpa n'ife maazị ụkọchukwu kwuru bụ na etu ụdị gọọmenti enwe kịta na Naịjirịa ọ bụ politikal pati na-ewepụta onye ga-achị maọbụ onye ga-eje haus maọbụ onye ga-eje lokal gọọmenti ama ma ọ kansụl ma onye ga-eje federal haus ma onye ga-eso wee je eh, maọbụ prezidenti ya na ọ dị mkpa na ndị Igbo gbakọrọ ọnụ ọgwụegodu ọkpụrụkpụ pati tọmọịnọ nọnụ mana fa na ọrụ ọnụ malụ na ọ bụrụ isi na ya na-apụga ee eh, maọbụ na anọ YPP ma akọd maọbụ APC maọbụ PDP mana ife niile a na-eme ebe afọ njekọ na mgbakọ niile abụ sọsọ etu e ga-esi kwurie onye a kwurie onye a maọbụ onye weta ego esi na nke a mapụ maba na nke a ife dị mkpa dịka mma asị na-apụ ga-agbago arọ ọ dịzilụfa ya bụ nwa etogo maka nke a bụ vụ gọvanọship bafa fa n'aka Peter Obi arụ ịsatọ obi anọ arụ ịsatọ ya bụ arụ iri na isii wee gafe n'aka Soludo mana ilezi anya n'ala Igbo ị bịaghị afụfa kawasi wee kwụrụ keka maka na ọ bụgodu na enwetara gọvanọ na Imo steeti ma ọ na-abịa ma ọ na-Enugu ma ọ na Ebonyi ma ọ na Delta ma ọ na um, Rivers mana ọ bụrụgodu House of Assembly atụtụta mmadụ na-abụ ma ịtọ ma ịnọ maka na ekwesịrị ka e nwee ebe ndị Igbo na-agba izu na abịa n'ife gbasalụ ndọrọ ndọrọ ọchịchị bụ politiks that is one two ewere ofe ife ife dịka ife dịka gwa maọbụ ịtọ malụfa na e wee pịba aka wee zụchaba ụmụ ikolobịa na ụmụ agbọghọ ndị Igbo ihe so n'iso wee na-emegide na-ekpokọba obodo o nwekwara onye kwuru okwu na-asị na na ọ bụrụkwa apụga winụrụ um, elekshọn na Anambra na usoro udo nne <laughs> nya okwu mfu na okwu dịkwa ya na ọnụ ka ọ bụ bụrụ okwu ya na um, ọrụ dịlụ Igbo akabidogo ee eh, maka na aṅụrị anyị nwelụ bụ na onwe na emere elekshọn a ndị mmadụ kachitaa ino eh, gbaa mbọ ụfọdụ ruru ntutu taa dị na baya apụta nri ụfọdụ nọlụ na-asị na ọ nwere gburugburu ya eme n'ime ya o nwere ndị pụta enyefe ego fasị mba onye njide ego na ya ya eje mee ife ya kwesịrị ime ụfọdụ pụ ndị na-eme na-eche imebi nyabụ bụ elekshọn ee eh, n'obido fanya bụ ndị elektoral ọfịsa ụfọdụ chọọ ime magomago anọbido ya welu onyonyo na-esefa wee pụzie so na ọtụtụ ife pụta na ya nọọ mgba ka a na-agba ife gbasalụ ọchịchị maọbụ ife a na um, ebe a na-ebinye aka mana ike emesịa anyị ga-enwefe oghere ịkpa maka mmadụ ole pụta anụ ka e wee gbalịtụ esi hazi ya bụ ife ịtụnye ọnụ n'okwu a site ide ihe edemede anyị nwere ike ịtụnye ọnụ biko unu tụnye e nwere okwu dị mkpa ihe anyị jiri bido n'ihe gbasara ihe gbasara abụga eleba anya ịsa anyị chọrọ ileba anya na ntuli aka ọchịchị emere na Anambra abụdịzie ka anyị kwuru okwu ihe gbasara otu ndọrọ ndọrọ ọchịchị abụga e, tupu ị hapụ ya bụ okwu atụ onye mere ukwe na-ada esonye anyị ihe o dere na Fesbuk bụ na na ya nụrụ ọ na ya ojukwu na-ekwu hmm. mgbe ọ dị ndụ a sị na ha gawa otu ndọrọ ndọrọ ewetalụ e iji wee mee enyi iji wee nwee um, agbata obi n'etiti ndị Igbo nọ na Abga na pati ndị ọzọ dịgasị ya na ọ bụghị pati ndị Igbo kama na pati pati e ewepụtara iji wee nwee ike inwe enyemaka na ime enyi n'etiti ndị pati ndị ọzọ nọgasị n'ala Igbo ọ bụrụ ka ọ bụrụ pati ndị Igbo ka ọ bụ sọ ndị Igbo nọ ya nọọ ndị Igbo inwe ike iwelụ ihe dị ha na n'obi mee ka ndị ọzọ mara ya hmm. ya wụrụ ụka ah, ihe maazị ah, odeluga rụtụrụ aka ịsị na ah, otu onye si na ọbụrụ abụga nwere mmeri na ntuliaka ọchịchị a na ọ bụ Chukwuma Soludo okwu ahụ wu okwu gbara ọkwa ọgwụ. mana achọrọ m ka anyị bidogodi n'okwu ahụ di ya eleba anya n'ihe ndị ọzọ isi na ọ bụ Soludo nwere mmeri ọbụrụ bụrụ abụga ee eh, nke mbụ abụrụ olee ihe bụ mmeri a maazị Soludo nwere elee ebe o hibere isi dee ka o si nwee mmeri ya o nwere mmeri ya n'ihi na ntuliaka ọchịchị a elechaa ya anya n'ụzọ ọ bụla o siri dịrị n'eziokwu eziokwu na mmeri ya awụ mmeri pụtara ihe ka o nwere ihe fọdụrụnụ na ntuliaka ọchịchị ya mere ihe m ji ajụ ajụjụ a bụ na oge anyị na-enwe nkata manyị anyị na-akpa nkata n'isi ụtụtụ maka ndị nọ na Naịjirịa n'isi ụtụtụ na Satọde gara aga ka a na-akwado ntuliaka ọchịchị ya anyị lere anya na-ele tru satellite viewing ndị ọ nwere ebe ndị ihe anyị na-ahụ na otu ije si aga na ebe dị ka the axis Nnewi Ọzụbụlụ going all the way to ihe ala na Obosi m na-ajụ oge ahụ si ya n'ihe m na-ahụ ọ dị ka ndị mmadụ ha ga-apụta pụọ mee ntuliaka ọchịchị a emechaa ọ bụrụ na ala emeghụ ntuliaka ọchịchị na ala nke meziri na abịara emechapụ mechapụ ya na tuzde hmm. mana ka ọ dị ọ nwere ọtụtụ ebe ndị dị anya aṅaa a na-enweghị ntuli aka ọchị polin boots hmm. enwere onye hmm. nke ọzọ ibiri anyị rụtụrụ aka bụ na ihe dị ka mmadụ nde nde abụọ na narị eh, puku narị ise bụ ndị denyere aha ha dịka ndị tozuru oke ime ntuli aka ọchịchị mana ka ọ dịzi ihe anyị hụrụ erughị ụdị eh, narị puku atọ ndị mere ntuli aka ọchịchị ihe a bụ ihe kwesịrị anyị kwesịrị ịjụ onwe anyị ajụjụ ntuli aka ọchịchị a Ozuola, zuola hmm. maazị Soludo ee ekwuola na ọ nwere mmeri mana ozuola zuola ọgwụla ka ọ nwere ihe fọdụrụnụ maazị Ejike ndewo um, dịka isi kwu dịka ndị ọzọ ee adọọla ndọrọ ndọrọ ọchịchị akpọọla aha silekwa onye meriri e, gị wee kwuole e, ịgụọ ndị niile nwere akwụkwọ nwere ike ịga e, e, tinye aka ekwe onye ha chọrọ na mmadụ iri dị akwụkwọ otu bụ onye gara tụọ e, binye aka ndị ọzọ nọ n'ụlọ ma ihe ga-ebugodu ụzọ jụ ajụjụ ele ihe mere ndị mmadụ ji apụtahụ nnukwu jụọ m aga m asị gị nsogbu dị n'ala ka anyị cheta na e, ọnwa ole na ole tupu abịa mee ndọrọ ndọrọ ọchịchị ha enwere e iwe tupu gị gaa n'ihu ihe mgbakọrọ e, ihe a pụtara 1.2 otu onye na tụrụ vootu ma ilee ya anya onye na-apụta ị gaghị ata ya ụta n'ihi na unu amarala n'obodo ahụ Naijiria ihe mee gị ndụ gị dịghị n'aka ọ dịghị ka ndị ndị ọchịchị gọọmenti na-abịa bekuo gị hmm. nyere aka onye ọbụla nwụrụ lara n'efu ụjọ dị ndị mmadụ maka ma ndị IPOB ndị eh, unknown gunmen ndị uwe ojii ndị ọchịagha ọgwụ ogwu ogwu ogwu ka a nọ na Anambra nke a nke mbụ nke abụọ awụrụ anyị kwesịrị ịghọta na ọtụtụ ndị mmadụ katịma ndị Igbo uche ha awụzikwenu na elekwere ihe m na-aga adọgburu onwe m eme ha achọ onye ha chọrọ itinye etinye hmm. n'ihi na ndị nwere okwukwe na ị ga-aga binye aka n'akwụkwọ onye itinyere aha onye ibinyere aka emerie n'ụzọ n'ụzọ dị ọcha eshighị ihe n'ala Igbo ịgbakọ ihe a niile ọnụ ịghọta ihe mere na ndị mmadụ ji nọrọ n'ụlọ hmm. ma ka anyị tụgharịdala ya ụzọ nke ọzọ anyị ekwele enwere eh, e ihe atọ egwuru nche uche dị mkpa Apga meriri elekshọn agụọ asị na ka anyị chetụ ọ Apga ka atụrụ. ma iche n'uche m ọtụtụ ndị pụtara zọọ ee n'ọwụghị zọ aka maka ndọrọ ndọrọ ọchịchị a na Um, mmadụ nnukwu na ndị Anambra steeti hụrụ ndọrọ ndọrọ ọchịchị uche ha wụ Chineke ekwekwele ka APC bụrụ ozu onwe ha bata na steeti a ihe m na-ekwu wu this was not so much a vote for APGA as a vote against APC mm-hmm. na-enwezi Chineke ekwekwele ka ndị a bụrụ ekwensu ha bata n'obodo a maka ịgakwa jụọ jụọ ndị jụọ ndị Imo ka mara mmadụ ole n'ime ha ọtụtụ ndị Imo uche ha wụ anybody gba ibutegodu mm-hmm. atụrụ tinyebe tinye ndị APC asị atụrụ ga-achụwa <laughs> ihe m ji na-ekwu ya otu a bụ na ọ dị mkpa abụghị emeriele tolu udo emeriele ọ bụrụ na ha dị nọọ n'ike aka ha nọọ maka ịhụnanya Igbo hụrụ ha ka ha ji meri ọ ya na ha ghọtahụ ihe na-eme n'ala Igbo taa ọrụ dịrị ha ọ bụrụ na ụnụ ghọtara ka obi ndị Igbo dị taa ị mara na ọ dị nnukwu mkpa na onye ọbụla nọ n'ọchịchị ga ejiji ike tọwa obi ndị Igbo ga-akpọlatakwa anyị ka anyị gbakọta ọnụ ọ uche m na ihe ndọrọ ndọrọ ọchịchị a mere isiokwu abụrụzie ndị a na-agbara agbara haji ntụ ha anụ dịka e, e, e, onye mere okwe kwuo ya bụ n'oge ọ bụrụ na ihe abụ otu Maazị Ikemba kwụsịrị dee ya oge ebidoro All Progressive Brand Alliance isiokwu a bụrụzie agwọ a na-egbu ọdụmbirisi ole onwe na ihe pụtara na ya n'ihi na ka ọ dị ugbu a naanị na Anambra dịka isi kwuo Maazị Ejikobas ka onye niile si ebe a na-ekwu na naanị na Anambra ka ọ fọziri hmm. mana ihe fọrọ na Anambra bụzi na n'eziokwu ezi akwa wụhụ na ọ na afọdụ na ihe fọdụrụ na Anambra bụ nghọta ndị werele isi ha depụta dị na ha na-abịa ịtụ ime ntuli aka ọchịchị si Chukwu ekwekwala ka APC bata n'obodo bụrụzi onwe ha bata n'obodo mana e nwekwara ihe ọzọ m jụrụ na ajụjụ n'ihi na um, ile anya n'ihe mere ejiri nwee mmechapụ ntuli aka ọchịchị n'ihi ala na Tuzdee hmm, ihe ahụ mere n'ihi ala ka fọdụrụ n'ọtụtụ ebe hmm. ị gaa na Anambra niile mana ọzụbụlụ mana ah, Nnewi mana ata. ọtụtụ ebe mana Ọka ọtụtụ ebe polin steshọn a na-enwere ntuliaka ọchịchị emere na ya ya by living loophole maka na ọhịa ahụ ihe mere n'Imo ọ dịghị ọ dị are we celebrating too early? Azụ Anyị nọ na mbido nke a na awụ mbido maka na <laughs> dịka maazị Ejike ndị Imo ka atụnyechara aka na nke gara aga na-amanye elu na na Chineke agbata na bred n'akụkụ na o teghị aka ife ife nọgharịa o nwere ihe ịkpa amụ mmadụ tinyelụ nnechara anya ọ dịrọ mma ịtọ ọchị ihe edere na ya bụ na onye nọ na isi oche ọkaiwu Tanko Mohammed sịrị na ndị Anambra steeti ekwuona ka obi ha dị na ya nwee nwere nsogbu mana mgbe a ga-ebuta ka ọ dị ya n'obi ha nwee <laughs> ya bụ ifụ nke ndị Igbo steeti kwuchara nke ha enwere nsogbu olukwazie edu ka eluru kọt ejee kot ụzọ one na one ọ dịghị aka ha na-emeri eruzie na nke tanko Mohammed nọ n'isi ya ha nwajiri aka ha kwuo ka ọ siri dị ha mana ọha ma wee kwuchie ọgwụ ihe gbasara ịka ife ọ dị ụzọ ife na-abụ anyị kwesịrị ka ndị Igbo ịbata n'ihe maka na agba mbụ tụọ n'ogwe akwa ibu atụọ n'ogwe a ga-abido jụwa ogwe ka a pịrị akụ o kwesịrọ ihe nwanne na nwanne ga-eji nwayọ baa dozie pụọ na be ha jee ebe onye ọzọ ga-ekwu ọnụ ha ọ na-ewute m na a na-ekwu maka ntụziaka nọọ INEC bụ a federal system wụ a federal government wụ ndị ga na-agwa steeti INEC ndị na-arọpụta na ndị na-afụ maka ha esiro na steeti ahụ ọ dị mma steeti ahụ adịrọ ha n'obi ka o si dị ndị nọ na steeti ịjụọ m ọ bụrụ ha maka ọ dị ịgwa ndị bi na steeti etu ha si eto maọbụ etu ha ga-esi eto mana aghọtara m na ego na onye tinye ọnụ tinye okwu ego na ego dị ya maka nọọ ọ bụrụ na isi na ọ bụrụ INEC onye ka ọ ga-abụ kedu ihe ha ga-eji mee onye ga-ewepụta ego a ga-eji ya o nwere ihe ụfọdụ ndị na-afụ maka ọdịmma ndị mmadụ ndị gọvanọs na Eastern na Old Central Eastern State kwesịrị ịkpa malụkọrisiri mm-hmm. nkata a ga-abanye n'ihe gbasatalụ ka e ka esi e, e, eme ntụnye aka gbasatalụ oko gọọmenti mm-hmm. maka ebe ahụ ka ọ ga-ebido ọ bụrụ na ha nwere ike igosi na ha ga-emenwu ya wepụta ego wepụta alụ tinye ka mm-hmm. a ga-esi mee ya na ụdị ihe a ga-eji wee bịa dozie ya ka ndị mmadụ fụpụ ka o si aga mhm. o ike isi ife asi go ọfụma na lokal gọọmenti elekshọn gịnị kpatara na ya ma eme ka ọ gaa ọfụma na ịtụnye aka na steeti anyị olu nke federal federal chọọ ime ka ọ dị etu ahụ iweta dị ya central sistem ọ dịkwa mma ahụ. Mhm. mana ibun nke fedral ahụ ọ dị mma ruo na steeti ndị steeti agụọ ka o si metụta na steeti ha ha gụchazie ewelụnye ndị ndị federal si ha dịkwa mmadụ ole tụnyere aka anyị ma ha maka na ndị be anyị ahụ ka esi eme ya na ife anyị wepụta etu a ka esi eme ya na mba niile ọzọ ọkachasị ebe enwelụ a republic ebe a na-asị na ebe ahụ hmm. ugbu a ka okwu a bịara bawa ụda n'ihi na ile anya na steeti Imo Anambra na-ekwu okwu ya ka ndị mmadụ na-ekele na-eto ndị Anambra ma Abịa steeti kemgbe ihe karịa afọ iri mhm. enwebeghị nke a na-akpọ Gọọmenti n'ihi na na the Electoral Act eji eme eh, ntuli ọchịchị ka ọ dị ugbu a ọwụ ihe nọ n'aka steeti mhm. ịhazi Ntuli aka ọchịchị lokal gọọmenti ọ bụrụ ọsọ na-abịa Anambra emenụrụ a sị m na-abịa Imo na Anambra mhm. Ebonyi na enugwu hmm, enwebeghị ndị gọvanọ luo ewere aka ha rọpụta ndị <laughs> ga na-elekọta anya lokal gọọmenti enwebeghị ntuliaka ọchịchị ọ bụla e nke ihe ahụ ihe kpatara na ọ bụrụ na ile anya ihe anyị na-ekwu 300,000 out of mm -hmm. over 2.4 nearly 2.5 million registered voters na Anambra bụ ihe ịtụrụ mere ntuliaka ọchịchị that's less than 2 percent onye jide gị ụgwọ nye gị less than 2 percent of your money na-ekwu na eh, Abga nwere mmeri Soludo nwere mmeri ya Soludo ka maazị eh, eh, onye megokwe jiri kwuo ahịa rere onwe ya ọ mm-hmm. mana asị ajanwanwa egwu ya wujuru ụkwụ mhm. maazị Chukwuma Soludo anyị burugodi n'uche na na-ekpe ekpere na ihe mere n'Imo a ga-eme na Anambra steeti na ya ga-abịa inwe Supreme Court gọvanọ na Anambra steeti mhm. mana Soludo burukwa n'uche ọ bụrụ na ọ bụrụ na o meghe ekpere anyị ka ya emekwala. Mhm. ọ ga-enwe ike gba mbọ ghọta maka na ndị mmadụ na-asị politics is nọmbas maka na ọ bụrụ na steeti eruru 2.5 milion nde abụọ na narị ihe ruru narị ise narị puku ise kwesịrị ime ntuli aka ọchịchị ọ bụrụ naanị narị puku atọ mere ntuli aka ọchịchị how can you claim mandate from the people? mana a na-ama ama o ị na-anya kamgbe Peter Obi ji wee bata etu a ka o si agbada mgbe Peter Obi na ya ọ dịka ebe eh, ụlọ percent no no 20 percent eh, Obianọ bata elekshọn ọbụla a na-eme ọ na-agbada Peter Obi re-election ya was 92,000 mm-hmm. people ka o ji meri ndị be ha ya adịghị etinye uche n'ife a eji ife akpọlie ohu afụrụ ya ka ife dị mkpa anda a eme ya n'ụdị ike na achara akwụ ife eji si ka etinye lokal gọọmenti elekshọn bụ na ndị Igbo bụ ndị na-eme vileji demokrasi oife anyị eji e mala anyị anyị nwakụziri ụwa libertarianism enwekwa inwekwa kụziri ụwa ife bụ demokrasi naanị ịbịa n'ezinụlọ n'obodo ayọ ọzọ onye ọbụla apụta ọnụ elu onye ọbụla n'okwu onye ọbụla ewee soro kwuo ife a eme ekwusi arazia igbo kwedu, onye ọbụla asị ya onye pụa ojema ọmalife ekwu ọ na-eme onye si na ya eme ife ekwu eme gịnị ọrụ isielie ee mana kịta ife na-emezi bụ abịa emee iwere nke erie ego e, iwere nke erie ego emeghị ya wuya tie e, emm emm ojoro eh, si unu ngwa eh, na mfisi eh, gaba si gaba nnọọ si gaba n'ụzọ ka akpa onye ọzọ yes n'ụzọ ma ọ bụ nke a na-emezi ike tupu ịgafee bụ si na ogbe nke abaa n'ogbe ịfụso sọsọ posta posta posta ọ nke Enugwu ebe a nọ ya bụ onye ewere onwe mee m mm, ife bụ alụsị apịrị apị a na-efezi ya ehe krismas fụ ife onye onye ọbụla gị na-ekene Soludo aman Soludo aman onwekwu onye ga na-ajụ kere ife ọlụ ọ ya ka onye kwuru okwu ji kwuo si na agbakọ ife apụghị alụ na Obianọ lụrụ na Anambra na-apụghị ekwesịrị win maka na ọ lụrụ ọlụ ya bụ na Soludo n'ọbụ ndị mmadụ na-eli anya na-asị nwoke ka enyekere gị ife a ka ama na onwezi ya emepụtala Igbo ọ bụrụ ka ọ ọ ga-emepụtala Anambra ife ọ ga-emepụtala Igbo maka na Igbo na-achọ onye ndu mụ ife million registered voters oluro 2.45 million eruro bụ sọsọ ndị nwee ike ịtụ vootu n'okirikiri sisiz ya Old onicha province na Anambra steeti mana ọ bụ sọ nke mbụ na na gọvanọ agbara mbọ ịfụ na ndị be anyị nweta PVC maka na 2.5 milion na Anambra abụrụ eziokwu mm. ife nọ n'Ọnịcha bụ ebe 5 milion karịa asịsisiz ya na ndị nwe akaghị elu n'ime vootu ya bụ ozi anọ ọkara ma ife fọrọ ụka ọbụla ọkara ee mana ịpụta n'ala Igbo etu a ka esi ewetu ọnụọgụgụ ya bụ ofu ife dịkwa mkpa maka na ọ ya bụ ife onye ọbụla ji fụ nwee fọ obere mm, obi na-asụ ụsọ na Toludo bụ onye bụ onye ọkachamara ife gbasara ekọnọmi. tụọ mụ ife gbasara ọnụọgụgụ tigụkena igbo ọnụ ọzọkwana ọ baptafụ etu a na Anambra ma ese nsusu ga-amalụ kaira mhm. Nke ọ bụrụ nke mm, Abuja kwuru Abuja gụjọrọ anyị agụjọ agụsụrụ anyị <laughs> mana ọtụtụ ife so n'ife pụta n'ife a bụ ka anyị kwọbanya bụ mmiri ka ọ ka nọ n'ọgbụgbọ na ya bụ maka na ife na-ebe be anyị anyị ga-akwadokwanụ kwado ọfụma ka a wee ma na ya apụta anyị ga-azọta onwe anyị ndụ maka na nwee ndị na-atụ na-atụrụ anyị na-esi na-alụ etu e ga-esi megide nọkpa anyị arụ mana anyị ka ọ dịla ịtọpụ onwe anyị na-abụ inyele onwe anyị aka ana inyele onwe anyị aka abụrụ ife fela arụ na iwelu ịgba mbọ ndị be anyị wee malite esi dị eru gọvanọ ndị ọzọ nọ n'ala Igbo agbaba izu e, maka na e, ụdị ife anyị na-afụfụ na ndị na-achị achị ọnọdụ ka ife ị na-ekwu maazị e, oke o kwesịrị ịbụ asịsị rapụ ife taa na ọbụla ọ bụla anwụ anya bụ ife ndị rapụ ọfịa afọ na ọdụ ka ọ dịka na enwe ya ka a ghara iwekwa ego jekwu iwe ndị kpụ iwe ndị kpụ iwe tanko ka o wee tankorize anyị jemenia ya bụ na atụọla ọmalụ ọmalụ ife mmadụ dịka ndị ụba Ọmaju, mmalụ na igbo jụrụ ya ajụ mana ọ ga-anụnụ maka na ihe anyị nọ n'ebe a bụ feke bụ ọ ga-anụ ma ọ gaghị anụ jere isi abụọ n'uche m maka adọla ndọrọ ndọrọ ọchịchị onye ọbụla apụtala agbakọwala ihe gọvanọ gidere anyị ile relationship gọvanọ na ndị ọ na-achị in many ways it is symbiotic ọ bụrụ na mmadụ wepụta obi na ọ ga-arụrụ gị ọrụ ị ga-ewepụtakwa obi na ị ga-echekwa ọnọdụ ya ị ga-eme ka ndị Imo steeti akpọghala Supreme kọt eh, were enyi m a nye eh, eh, ọchịchị ndị niile zọrọ elekshọn merie onda PDP gbafee gbafere ihe ihe ị ga-ajụzi ndị ebe niile ha shi ndị tụrụ ya vootu na PDP si ya ga-anọchi anya anyị na PDP ya mafee ụna agba ya nkịtị mmadụ ole n'ime ha kpọrọ kpọghachitere mana Electoral Act nwere provision for recall to na-ekwu nkata anyị na-akpa kịta ka etinye ka e, amawa ọkwa taa ọ na Supreme Court si na ha ga-apọịntị kwa na Anambra Anambra ka enu nkwụcha onye ọbụla ha si nọ lekwa onye emeriri ụna agba ha nkịtị onye ahụ banye ọnwa ise empich chụpụ ya maka the Supreme Court nature nke court politics dịkwa iche the suprim Court can um, uh, overturn the will of the people so na unu emee e, ndị mmadụ elect aga na haus onye echi n'abalị zubata ụlọ echi gbara ya ụgbọnwa mkpi ya laa ewere ihe gbasara um, ntuliaka ọchị nke ime ime obodo local gọọmenti elekshọn mhm. dịka maazị Odeluga kwuru mm. n'ihi na local government elections ga-enye steeti ohere ịmata ikikere ọha ndị mmadụ n'ihe gbasara ntuliaka ọchị you know your the strength of your of your population ihe awụ otu ihe maazị Soludo ga-eburu n'uche mm. adịghị ama ama ọ bụrụ na Chukwu nye aka abịa na Maachị afenye ya ọchịchị aka dịka gọvanọ na-achị Anambra steeti gbaa mbọ pọstin ihe mbụ o kwesịrị imewo onye hụ na emere ntuli aka nke ime ime obodo that will provide him an opportunity to rectify ịhụ ịmata kedu ụdị ndị ndị na-atụ what is the strength kedu ihe wụ ole mmadụ ole nọ na Anambra mmadụ ole nwere ike ime ntuli aka ntuli aka nke ime ime obodo nọ n'aka steeti mm-hmm. federal mm-hmm. you need to do that eh, INEC ya na-eme ha PVC apụta PVC apụta ife dịka atani jeneral agba agba INEC akwụkwọ na ofe emetara ya na ọnụ ọgụgụ anyị ji melụ ka karị nke eji eme ịghọtago ịma na ihe anyị na-ekwu uwe nlọ ka anyị na-alọ adịmachi ịgbanye mmiri na na si n'ọlụlụ na bụla ka ọ dị n'Imo steeti ah, maazị Ọbasi ekwughị ya na tupu ah, Supreme Court ekwucha okwu ndị arọpụta ndị nọ na Haus of Assembly ndị anyị che ha nke ọ dị n'aka ibido etu a ga-esisi na dịka anyị si ife ya ọ bụrụkwa na ihe aka ibu ha ncha niile amafe mana ife ji eh, a na-ekwu Imo steeti ọ dị oke na ịmago na ndị Anambra dịtacha mana anyị ma ka a na-eji ime ntụziaka nka na ndị si na pati ha nọ nke so wee wụlụ onye nke ịbụọ na gavana ọbụla gaa ancha makpụrụ APC jiri ọnụ ha na-ekwu ọnụ ha jeri jeri ede na ego ka a na-eke na ha sịkwa ka ha nata ego nke ha nke bụ na ọ na-adịzi ka ihe anyị e ji akọ ndị Igbo ọnụ na onye Igbo sị na ya nwụrụ anwụ dị na ife ya ego iwụrụ ịma na ọnwụgo hmm. ọ dịzịa ka eziokwu ụdị ndị ahụ ekwesịrọ ịkpatụ aka hmm. ọchịchị ọzọ ya bụ ihe na-ekwu maka ihe o ji dịrị ndị gọvanọ mma iji aka ha rọpụta onye ha tinyere n'ọchịchị n'ime obodo bụ na ha nwa jide mma ụbọchị a jiri onye ahụ chaa ọ gbafere <laughs> mana ọ bụrụ na ndị obodo tinye ya ọ fịara gọvanọ arụ isi ya nwoke si ebe pụọ ọ ga-asị ya isi esibe ga-ejebe onye ọgụnwa tinye m ebe nọ mm-hmm. ọ dị mma na Soludo bụ onye anyị mụrụ ndị ndị oyibo na akpụ ya teknokrat anyị ma aka ya aka ya ndị siri na Soludo ka a tụnyere na Anambra steeti na ọ bụrụ apụta ma ife ha ji ekwu maka na anyị fụrụ aka ọrụ ya wee nyere ya ife ọ ga-emere obodo na CBN mm-hmm. anyị fụrụ aka ọrụ ya n'ebe dịgasị iche ọ nọnyere n'oche oche n'ụwa ọ nọ na nkata a na-akpụ ya afa anyị fụla awọdụ niile eji mara ya na mba ụwa niile anụkwara m ọnụokwu ya na ịntaviu ọfụ omelụ na BBC Igbo ebe ọ na-asị ndị Anambra unu gee ntị iri ka o nwebụ onye ya na US mechaa onye sịrị anyị read my lips emechazi ọwụrụ ọwụrụ ife anyị nụkọ okwu mana anyị nụkwalụ ka onye nke a na-ekwu si dị na-edekwa ya aka anya n'ọnụ ka ya kwuo ya na-eri ofu mkpụrụ ego Anambra steeti tijiri nke a jide ya na ego Anambra steeti nye iziri ya na ya nwere ego tupu ya ebido kwuo na ifi ya bịala ụwụ ya bịa ọbụrụ ọrụ njikọ ọka ya na ya bịa na ya ga-ege ntị ya ga-akpọkọba mmadụ anaghị ọ na-atọ mana ka o si ma mma bụ na onyinyo cherie ihu anyịfụ kwụọ na ya o kwuo a ga-ada ajụ asị maka ife melụ ndị a rọpụtara ọrụ ndị a nọ n'isi steeti ji eme mpụ kwụ na ndị mmadụ ada ajụ asị ndị a na-achị achị dị ka ndị adọkpụ adọkpụ meriri o nwere onye nọkọtasị ya nwoke ebe ị na-edu adịka mkpi ya na adịghị ọ na-azụ isi edo ọzọ chakwa ịdọrịa na ijebe ọrịa oge erugo ga-abụ ọbụgodị na onye ọchede Igbo isi onye mpi ọghọta na ọhụrụ ebe ahụ ka ị na-eje oge mm-hmm. erugo anyị ga-enye na-ajụ ase tupu soro ude abanye anụmanụ tupu asị na-aga adọ ndọrọ ndọrọ na Anambra ajụjụ na-ajụ mgbe nwere ezigbo azịza kedu ihe Anambra kedu ihe ndị Igbo bi na Anambra kedu ihe ndị Igbo chọrọ kedu ife ha chọrọ na onye a na-arọpụta ọ makọrọ mma na mfụlụ onyinye ndị kpakọba anyanwụ dibe ajụjụ ha jụgasị amaka maka nsogbu nsogbu anyị ka nkụ mana nke kazi mma kịta bụ na ndị a na-achị achị bụ ndị ọ dị n'aka ọ bụrụ ndị onyonyo TV sọsọ ịjụ ya bụ ajụjụ na-aga n'iru ma ijikwa ọnụ ha sị ekwe ebe anyị chọrọ ịga n'ụdị ife anyị chọrọ maka ije lụrụ ahịa airport eji ebu kago mana onwere onye ego onye nwere ego igote ife a ga-eti na kago abara uru ijekwana lụọla anyị ilo si n'iru be gị eje airport ụsọ gị ka ọ bara uru maka na ọ bụrụ na ya biro n'ụzọ be gị ana ya ada eje airport tọsọ gị na-agba ilo ahụ oge elugo anyị ga-eji nwayọọ si na ife anyị chọrọ na ụmụnna dị iche iche na obodo dị iche iche mana onye ka o ji dị mkpa ime nchịkọta n'ime obodo lokal gọọmenti elekshọn ka e wee nwee ndị ga na-ebute okwu a dị n'ime obodo bupụta n'etiti steeti nke a efifie nenu nke ọzọ bụ ịmụ ife a na-ekwu onye tụla dịka maazị ọbasi onye tụlụ PDP ọ bụ memba PDP ka jọji na ọ kwadoro ndị PDP ọfe akọwara ịghọtago maka isi na ịbụ PDP na ịbụ onye nke anyị mgbe tụalụgo na ịpụtakwuru ịpụtakwu izu ka eme emesizi ya ịgbakpuru igbo isoro ndị ọzọ maka na PDP nwee ife eji marụsa apụga nwe nke eji malụfa ndị PDP eh, nwee nkefa ndị APC nwee nkefa pati ọbụla kwesịrị inwe ọkọlọtọ ya bụ ibe a na-akpọ platfọm ọ manifesto ikwenye ikwenye na ya asụrọkwa ike na gị na ndị ọzọ ama mmekọ nọ ọ aka onwe ife ikwenye mana etu ndị a niile fụnara akwụgharị n'ala Igbo dịzizikọ akwụnakara na-agba o ji bụrụ na deputi gọvanọ ji ọnụ ji ya bụ onye arọpụta na Anambra n'ụdị osote gọvanọ ya bụ ọ bụrụ na ọ nwee ife mela obi anọ ah. ọlikwe ya bụ ekweta ndị Anambra kweta na onye anụ nwezuru ka emee olue nnọọ mgbe ikuku kue ojenal 20,000 wee lee ugwue lee wee pitọọ ndị niile tụkwasịrị ya obi ọ nke afọ anụrụ na onye nke ya na mmadụ ka na-azọ izu ụka na-abụ ka ịzụ elekshọn enyi ya ego ọsị nwoke na ya dị ọzụkwọ ka gịnị ya ghalina na n'ụgbọ a wee jee chọba vootu nke mee na mmadụ ka enweghịzi ike ichi onye ọzọ ya bụ ọ bụrụ na ọnụkọta chi mmadụ Madụka n'ọya ka e ulo, INEC ga-ediskwalifai ya mhm. ma nke ka nke bụ ife maazị eh, ụkọchukwu welite ebe emere elekshọn maka a na ekwusikwa ife niile ọ ifufe ife a ga-eneba anya federal gọọmenti ekwesịrị ịdị na-eme elekshọn ọlụka gọọmenti ọl steeti kpatakpata n'ụdị anya na-eso ofu steeti ofu steeti ka a gwa afa in the last two years Ọrịa na-arụ na-abụ emesi nke prezident uh-huh. ipe niile bụ INEC o nwere ife ọzọ fa na-alụ na-abụrụ ka eme elekshọn na Anambra ha manyụọ ya n'ike agwa gị ego ole enyere ka e kwado elekshọn a maazị mgbe ha na-arụ ọnụ 36 steeti ụwa niile gbakọọ na Anambra ma IGP Inspector General Police Attorney General Commander General of NSCDC uh, Chief of Army Staff ụwa niile ma Chief uh, Gọvanọ Imo Steeti ma INEC Chairman Buhari onye nke ahụ ka APC họpụtara ka ọ kọdineti ya ntụliaka ọcha na na-emeli na ọkwanye ya gwa onye si na ndị Anambra unu ekwuola mana ihe niile na ha ga-eje ye okwu ha na Supreme so na ekwesịrị ịjụ INEC ajụjụ ekwesịrị imebi ihe pịtọ nke a nwere ife ọzọ falụ e, nna anụzi mkpa nkata na-akpa na Channels Television na Rice Television ka ndị mmadụ na-eto INEC kedu ihe na-etoro INEC with all the polling stations where there were no elections ụbọchị a na-atụ aka onye onye etinyela aka n'akwụkwọ ọ nwere onye mkpọ ọ sị m na ya nọkwa na polin bud na ya ya akpata aka isi ya kedu ka o si aga ọ sị mgbe na mmadụ apụtara ọka nke mana na iwu ya were ya bịara ebidogodo chọwa afọ ya na the electronic system si na afọ ya adịrị ya mana ọ ebutezie manual regista kwa afọ ya na ya mm-hmm. mekwazie ka ọ ọfụ fọm ọzọ maka na afọ ya dịrọ na nke eletrọnik mana na nke dị manual nwere afịa nke eletrọnik enwere afịa ka e ka o si wuru nsogbu ya mana na ya na-ekene Chukwu na ya asainụla akwụkwọ asịrị asainụ asị aja ebi ntuli aka hmm. maka na o nwere ka ọ ga-adị ekwuchi ife a nwa akwụla ebe ahụ asị nwoke na anyị afụrụ afaghị na kọmputa so maka ife ikwu ụfụ ndị aghọtara ya nwee ike si o na afịa dị n'akwụkwọ ma marụkwa na mgbe o tinyere afịa n'akwụkwọ na o tinye na eletrọnik mm-hmm. ya bụ na nke ebu e n'aka manual ya nke e printịla print bụ ibe etiri e na meshin mm-hmm. pụtakwazi mesizi afịa adịkwazi na meshin so na mmiri zụrụ mebie nwa akwụkwọ ọkụ gbara gbaa akwụkwọ ma ọ na-ezuru akwụkwọ ọ na-ezuru akwụkwọ a sị ka ewepụtazie e igwe bekee ka ajụ e, n'ebe a ka ọ dị but you those are the things INEC oke mgbe e mere nke prezident a na-asị ha na o nwee ndị dị na na teknụzụ wee zipụ rizọt eje Spendi ma sava wee niile ego kọmputa e ga-eji mee elekshọn a ego afọ azụ ndụ Naijiria nri ten years ọgwụgwọ Naijiria ji Tọma wee na-asị na nke a na-enwekwa ha sava na enwere sava ọkwa asịfa weta sava mgbe a na-ekpe ikpe nke Buhari na-enwetarọ dị na ọdụrọ mana ife na-atụ n'anya bụ na mmadụ ndị be anyị na-asụ asị asị onye ọbụla agba nkịta dịka eziokwu ya bụ kwazị. ya bụ unu wetara risiti unu nyere ọdịtọ jeneral akaụntant jeneral naijiria si ya na unugo sava asịzi ya nwoke bute sava unugo ka enene ọ bụgoro na ibute ofu na-asị mana unugoro ịbụọ a na-asị oke ekele ebe nke ọzọ dị ya hụrụ si na enwere taa so na ajụjụ dị ọfa ncha bụ na ndị ọbụla bụ ndụ onye ọbụla maara ife igbo ga-ebido nsogbu onwe ha nke ha bụ nke anyị nkefa bụ nke fa

anyị eme nke anyị rapụrụ ụfa nketa maka na ndị ugwu amụtago na nke anyị bụ nke anyị ma nke unu bụ nke anyị dịka maazị eh, ọkammụta Ifemesia gwara anyị oge anyị na-enwe akpa nkata ihe gbasara ahịra deklarashọn na ha si the north for the north Nigeria for the rest of us <laughs> ebe ahụ ka ha hiwere isi bido kemgbe ụtụtụ mhm. ugbu a is their own our own is for, for all of us mm-hmm. ruo mgbe Igbo mụtara akọ ọ ya ka anyị e ji akpa nkata n'ihi na ka ọ ghara kpịwụ na ndị na-ege anyị ntị na ndị ọha ndị Igbo na echekwala na ihe awa anyị họpụtara onye ga-arụrụ anyị ụzọ onye ga-etinyere anyị ọkụ latrik onye ga ihe na-arịa anyị karịrị ụzọ arụrụ arụ ọ karịrị ọkụ latrik ọ karịrị ruo mgbe anyị bidoro ji aka hazie onwe anyị ọnọdụ anyị siri chọọ ihe ndị ọzọ ndị a

ga-esowazi ọ ya wụ ihe kpatara ọ bụrụ na anyị lee de kọmentrị m dere n'ahịara deklarashọn akwụkwọ a na-apụta maka ndị na-ege anyị kemgbe anyị nwechara mkparịta ụka anyị wepụtara ọnwa ole ma ole anyị jiri nwee mkparịta ụka ihe gbasara ahịara deklarashọn anyị aga n'ihu ibipụta ahịara deklarashọn a ka ndị na-amaghị ihe nọ mhm, mhm. ka ndị na-anụ amaghị ihe nọ n'ahịara deklarashọn mara ahịara deklarashọn a eh, akwụkwọ a ka ọ dị ugbu a ihe ahụ edere maazị ikembojukwu gụpụtara mana ndị nyere ya aka depụta ya maazị Chinua Achebe na ọkammụta ndị dịka Ifemesia Obiechina na ndị ọzọ nyewu ndị gbara mbọ tụọ ntọala mee nchọpụta imepụta ihe a edepụta ihe a kpọrọ ahịra deklarashọn n'isi mbido ya kpọrọ ya The Principles of Our Revolution mm-hmm. mana ihe eji kpọ ya ahịra deklarashọn ziwụ na ebe a nọrọ gụpụta ya bụ n'ahịra 1969 mm-hmm. mana nke anyị e wepụtara ugbu a a bụ editorial and commentaries otu kọmentrị ihe m chọrọ ijiri kpalitere ụka bụ na otu ihe m kwuru m dere na commentary a bụ na development is not the same as civilization n'ihi na ụfọdụ nwere ike isole ihe dị iche nwere ihe dị iche mmepe obodo nọ na ịhụ ụzọ obodo ndị mmadụ ọ bụrụ na civilization precedes development development nwere ihe ndị bekee na-akpọ sustainability ma ọ bụrụ na ọ gbara mgbọrọgwụ ya na civilization ya bụ ife ụzọ ife ụzọ iji amamihe ụzọ ya mhm, mhm. onye ndị Igbo na-asị mmadụ iji uche eme ihe mhm. mana ka ọ dị ugbu a ihe na-agbagoju anya anya na Naijiria na Afrịka mana ọkacha ebe ọ dị n'ala Igbo anyị wụ anyị arụ ọnụ ụlọ elu anyị arụ n'ụzọ ụzọ anyị nwere nke anyị nwere nke anyị nwere nke anyị etile ebe ọhụụ mana ihe niile ndị a enwe mgbọrọgwụ ọya ihe ahịara deklarashọn na-akọwara anyị nkata niile anyị na-akpa ha n'ihe gbasara ntuli aka ọchịchị a anya ndị na-ege anyị ntị nwere ike dị kedu dị nnọọ ihe ndị a na-ekwu ha na-asị na elekshọn e nwere emere na ọ dabaghị adaba ọwụ ihe anyị na-ekwu anyị na-ekwu na ihe fọrọ afọ karịrị nke e mere eme <laughs> ihe fọrọ afọ karịrị n'ihi na ihe afọrọ afọ ebe mgbọrọgwụ ọdịmma ndị Igbo nọ na ya mm-hmm. ebe o isi ọ bụrụ na anyị ebidoghị ugbu a lebawa ihe ndị anya it's not enough to say na anyị si na Soludo enweghị na mmeri eh, Abga enweghị na mmeri Anambra eh, Anambra etoro ụlọ Anambrarians ihe Soludo dịka ezukwu bụrụ maazị Soludo ọkwa gị na-aga anyị ntị ọwụkwa na ahọpụtara gị ka ị bụrụ gọvanọ Anambra ahọpụtara gị ka ị bụrụ gọvanọ Anambra n'ihi na o nwere ihe ndị họpụtara gị chere na ị ga-emere Igbo to mm-hmm. get that right onye mm-hmm. bụ otu aka rụtara mmanụ a na-asị ya zuzie ya zuzie mm-hmm. ọkọwa onye <laughs> bụ onye a na Naịjirịa nkebe a na-asụ bi na Anambra mana Anambra mmiri ọma mbara ka eji wee kpọrọ ya Anambra eh, onye sikwazie na ya wa Anambra na agbara mebe nke a oke nọmba ọnụ pancha bụ sọ nkewa na ivena eh, mana iti ọ ka o ji dị mkpa na mgbe anyị ga-akpaba nkata ọzọ gbasalụ na declaration the principles of the revolution ife anyị ji na-eweji ya ti na-akpanya bụ nkata bụ na ọ nwee ife igbo depụtalụ ndị biafra depụtalụ mgbe afọ na-asị na ọ bụrụ na anyị ife anyị na-azọ na ụdị obodo anyị chọrọ ife igbo kwesịrị ịnọ kịta na-asị na ụdị ana igbo anyị chọrọ onye bata na-ene n'ife anyị na-eme mkpata akụ afọ ichelie kịta onwere ife ị ga-asị bụ na eke igbo si na ife anyị na-eme na ihe eji mara ibe ọ bụrụgodị kedu ife anyị na-eme kedu ife ọ bụ na onye a bụ gọvanọ ọ bụsịa gọvanọ na mana onwero ife gbasalụ ọkọlọtọ edebelụ nwatoto tokwuru 100 years narị arọ na-abịa n'iru ụmụaka Igbo tolite asị nekwa ntọala nna nna nna nna ha tọrọ ha n'efe obodo dịka Amerịka o nwere ntọala edebe e ọgbọ ọbụla tolite pa na-eme gịnị na perfect union pa amali ha ekwu a na-eme a na-achịkwa ya ịnụ um, anụgba ajọ ọsọ agba ya ajọ egbe kịta onye bịa sị onye oh, ya ga-alụ ụlọ ọgwụ rụwa nke a andịko ndị niile na-apụta si na ha na-achị na mpụta ọsị onye oh, ji jụwa hospital nke alụwa nke alụwa nke na mgbe wee pandemik na ya nyelu ndị mmadụ aka nke a abụọkwizi eji ama onye bụ ezigbo onye ọchị hmm? ije na-emeri ya n'ụlọ ị na-eme n'ụlọ e ka na mana ọtụtụ n'ime bụ ego nri ego obodo ọnọdụ ka ọ wee ofu nwoke na-akwụgharị n'ala Igbo mgbe afọ ọ bịa gọvanọ ndị militari bịa o chechie ha na kọntraktị niile ọ ya alụ baza niile ọ na-aga n'obodo na-enyefe 1000 1000 ọ na-enyekwanụ ka ọrụ na ọ na-ekpe nkwa a na-anaghị eme daalụ biko ọ na-ekwe nkwa na-ekwe nkwa a na-etue ehe na ọ na-ekwe nnọọ naomechi ụmụ nwaanyị agbọghọ si na tii si na tịtụrapụ ife ndị a niile ka anyị kọrọ ugbo onye anyị bịa na mmiri na-erindikwa igbo na ịmakwa na igbo nọ na mba ka ndị nọ n'ụlọ ka ife na-achụ anyị maka na obodo adịrọ mma ụmụaka na-enye nsogbu ụmụaka na-etinye aka na ajọ ife pafụrụ ife fefa ga-eme e, to na ọgwụ dị na-ekwu maka usoro dịka esi ikwu ọdịnahịa ara mana ofu mmachi itinyelụ onye asị na onye ya abanye Anambra steeti ka um, ofu ife ndị aja Peter Obi ike bụ na ka ọ batara maka na onye amara mara ebe mmiri mara ya na-ama ebe ọ kwụsị na ya na ndị UN Habitat for Humanity tụwa alụ were usoro mba ụwa ma wee n'anya na Anambra steeti ọkachasị na isi obodo ịtọ dị na Anambra steeti ọka ebe e, isi ọchịchị dị Ọnịcha ebe isi ịzụ afịa dị Nnewi ebe isi ọrụ aka dị wee sị nekwa ka a ga-esiwa hazie bido na arọ 2009 ruo n'arọ 2007 depụta ya tee ya ọfụma obi ya ọ bụrụ sọsọ na-edeli ya sị nekwa ife anyị ga-eme mee nke a na-akpọ Sustainable Development Goals nke ụkọchukwu gwara anyị na ọ bụrụ na ọgụgụ isi na nchawapụ ga-akwụzi na ife ga-edu ya bụ civilization mana ife ga-eme ka ọ nọ Sustainable Park ọnyawa ọkọlọtọ ndị UN Habitat for Humanity nwere ka eji wee dee ife ade ka ọ ga-esi wee dị ama m na Nnewi n'ụzọ ebe nsi na o nwere mgbe e na ebe nna m ha si ya n'ụzọ edoji uru na ndị gọọmenti asịkwana n'ebe ahụ ka a ga-adị ekpofu maka na ife edere ebe ahụ bụ etu a ga-esi wee mee stiwa wee lụọ ebe agha na-edebe ife wee bụ n'ụzọ ahụ ka a na-asị ma ebe ọ ga-adịkwana mma ime ihe a n'ụzọ ebe ahụ ọ bụla akụkọ ndị agụtara ya ọfụma mana ka nrapụ okwu ahụ ebe a maka onye chima maka ife a ndị UN Habitat for Humanity ka nwee daa plan jee chọọ ya sustainable development ndị Millennium Development Goal mana Habitat UN Habitat ha nwere partner partnership with Habitat for also ọ nwere mgbe enichara Ojukwu ebido zọba um, ebe a na-akpọ um, roundabout Nnewi ọ bụrụ na ndị na-eme ya bụ mkpọtụ mgbe a na-azụ ya gụrụ ya akwụkwọ ha ga-ahụ ife kpatara gọọmenti ji tinye aka na ya mgbe ahụ ka ha si na projekti ahụ abụ ebe a ga-ebido mana ife nji wee kọtara akụkọ ahụ na ka Peter Obi kwụsịziri ka ọ kwụsịrị wee pụọ afụga bụ pati ọ nọ na ya onye nọchiri ya si afụga mhm. ị ga-ajụzi agwọ ahụ egburu ndị mba ọzọ si ndị e, ụwa mara aha tụra iwe egbu kedu ka mbilisi ya dị a hapụrụ nyarụ ife ụfọdụ ife ebidogo na akwụsịrị amị dịka emebisiri ndị ebidogoro ebido mewekwazi ife ọzọ ife ọzọ ịfụkwaziri iwe epọt epọt makwọrọ mma ahụ ọ ya bụ uru mana ọ bụrụ na enwere civilization development enwere isi ka ife epọt afọ gbalụ ngalị ileta ụbọchị a sị na a na-eme ya a na-eche ka pis ụgbọ pis ahụ ebeela nna nnụnụ anyị ka ọ bee anọkọtazie wee na-asị mba na nnụnụ anyị ebe na enwere kaụnta <laughs> oh, oh. oh, oo ka unu na-alụ n'epọt wee si na pis ya na-ada unu amabụrụ na unu eti kaụnta ka unu wepụta dei unu ejụrọ ndị a na-asị ọnwa ife fọlụnụ ka anyị wee bụrụ dishọn na ife ya eme n'ọva ncha bụ ekolo elughị elu ah. maka na ọnụ etu na ya bụ ife kala ife alụ anọ ofu ife m ga-asị igbo isepụ ndị ọchịchị anyị sepụkara aka enwe n'ọfịa na ọ dị maka na ife gburu obi anọ ọbịa onwere nnọọ ndị ọbịa na Amerịka anyị a ka m bịa gwa ya takọlụ ndị befa ha wee na wee baa n'ịntanetị wee na oji ọnụ oji ọnụ egbu ọjị a na-ede sọma nke egwu eziokwu na nke abụrọ nyanwa na eyikwu uwe dịka ndị mba na-emekwu ụmụ kirikiri ife dịka onye ife na a ga-ekwu eziokwu maka na onye m ife ụfọdụ ụdị ife nke nwunye eme bịa ebe a mgbe ndị na-achị afụrọ ka ị na-ebu uye anya mmiri na-agbasịta ya na-eti dodoli mado ndị ụwa babutelu ha vaccine o tisi bute vaccine no ịtapụrụ ịbụpụrụ ịmịwalụ bịa Amerịka bịa gbaa shọt bịa tee onyonyo na-egosi ndị ị na-achị na iven na inwetagokwu ya ma fanọzụkwa ebe ahụ ha jite ike na pre praise the Lord onye ọbụla na Chineke na-azụ anyị na obi na Naijiria ma praise the Lord now and forever ndụ gị na-ebi oge anyị adọwala kprapụ anyị gbawacha ihe a ihe a ga-akọ akọ akọ karịrị akarị mana otu ihe wu isiokwu anyị kwesịrị icheta tudo ha na nkata niile anyị wụ na ihe fọdụrụ karịrị akarị mm-hmm. na o ruola mgbe Igbo anyị ga-ebido chewe echiche gafere emee na ntuli aka ọchịchị onye anyị chọrọ abataga n'ọchịchị olee ihe ọ ga-emere anyị o ruola mgbe anyị ga-akwụsịgodo ikwu okwu arụrụ ụzọ arụrụ anyị um, n'ihi na anyị kwesịrị inwe ntọala ga-enyere Igbo aka anyị mara ebe anyị na-eje mana ihe anyị chọrọ anyị nwekwa n'ọbịa n'ihu anyị ga-alaghachite azụ ilebagharịkwa anya ihe gbasara ahịara deklarashọn a n'ihi na we are presenting it as a road map mm-hmm. juru afọ onye ọbụla nwa afọ Igbo na ya gụtara akwụkwọ mara izu mara ihe si na ọ na-eji ịzọ ịbanye ndọrọndọrọ ọchịchị kọọ ya jụọ onwe gị ajụjụ ihe m chọrọ ime ọ dabara adaba na this road map mm-hmm. maka na ka ọ dị ugbu a ihe anyị na-emezi ka ndị ikuku na-ebu ebe o bulere anyị anyị agawa our form of development not sustainable mm-hmm. politically economically technologically and even infrastructure wise ọ dị not sustainable ọ ihe ndị anyị ga ebu eche ya aga m ahapụ nyefe okwu a n'aka maazị ụka ụkọchukwu ka o ike duru anyị ya mechiere anyị mkparịta ụka anyị nọ na ya taa mm-hmm. ndị na-ege anyị ntị ebe ọ na ị na-anụ ya bụ atụmatụ na alụ anyị na-atụ biko mee ka onye ọzọ soro gị nụnya bụ ihe ị na-anụ nke ka nke mekwanụ ka gị na agbata obi gị na ezinụlọ gị kpaa anya bụ ka baluo ya n'isi karịa ka anyị nwa na-aba o nwekwanụ nke anyị pụrụ anyị ekwutere mee ka anyị malụ ị ga-esinwu na ebe ị na-ege ntị na Fesbuk wee dere anyị ka o si dị gị na ka anyị si mejọ na ka anyị si kwesị mụta ọ bụkwanụ na ọ bụghị na Facebook anyị nwere ebe ọbụla ị na-ege ntị ebe ọ bụla ị na-enweta ozi pọdkastị ọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo dịka anyị si kwute ata ihe fọdụrụ karịrị akarị ndị Anambra ugbu a ka nke bụ ọrụ ebido n'izu na-abịanụ anyị ga-ebidokwa inebanye anya ọzọ na ihe a anyị kpara maka ya n'oge gara aga anya bụ Ahịara Declaration The Principles of Our Revolution oge agha Biafra nke Ojukwu kwupụtara na Ahịara biko sonye anyị na ụbọchị na-abịa na anyị na-ezute ịkpụ ụka n'ọnụ ụtụtụ Satọde ọbụla ka chifonu ma tupu anyị asị unu ka emesịa aha m onwe m bụ oke ụkachukwu na-asị unu ka chifo anyị masị ka ndị mụ na ha tụ n'ụka ya na unu maazị odeluga mma mmadụ ya dịla igbo mma ahụhụ maazị ejike mọbasị ebe onye nọ ya jisi ike gbaa mbọ bụ n'aka n'ihu ndewo na ụkọchukwu Austin Ọkigbo Igbo ihe chere anyị n'ihu karịrị akarị anyị were na uche na-eme ya dịrị onye ihu mma dịrị onye azụ ka ọ dị a e a aa